atọ Elliot afọ otu puku narị asatọ na iri asaa, New York City, ruo ụbọchị iri abụọ n'ọnwa Nọvemba n'afọ otu puku narị itoolu na iri atọ na asatọ, Cape Town, bụ onye na-ese foto South Africa onye dekọtara ihe owuwu na ndụ kwa ụbọchị nke Cape Elliot weghaara ihe osise puku iri nke ihe owuwu Cape Dutch, na-eke ndekọ eserese na-enweghị atụ. nke ụlọ mmalite narị afọ nke iri abụọ na Cape.